AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ibe m ndeewo anyị abịala ọzọ n'ụbọchị taa dịka ọ masịrị Chineke ka anyị bụkwara ndị ga-anọkọ ma tụgharịa uche na-eleba anya n'ime ndụ anyị n'ihi ọdịmma nke ezinụlọ anyị ana m enye Chineke otuto ebe ọ dị ukwuu n'ihi na ọ bụ chi nke pụrụ ime ihe niile ọ dịghị ihe gbara Chineke anyagharị ihe ọ bụla kwanụ nke na-erubeghị mgbe ọ ga-eme Chineke anaghị ekwe ka nke ahụ mee ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị otu ihe na-ewute m na mkpụrụ obi m ọ na-agba m anya mmiri ọ bụ ya kpatara m ji na-achọ iwelite isiokwu a n'ụbọchị taa nke na-asị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole onye mụ na ya na-atụgharị uche nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole ọ bụ mgbe ole ka anyị ga-ewedata anya anyị ala lee ma hụ ihe ndị nke kwesịrị ilebara anya karịa idowe anya anyị n'elu ọ bụ ya bụ amamihe nke na-achị n'oge dị ugbu a mmadụ hị ekwesịrị iji anyị udo lee ya na-akpa agwa dịka a ga-esi na ọ bụ onye ihe kwụpụrụ n'isi ebee ka ntụgharị uche a na-eduga anyị ana m ahụ ihe na-eme n'ezinụlọ dị iche iche ugbu a ọ bụrụ na ọ dabara na nna nke nwere ezinụlọ abụrụla onye gawara ebe nna ya ha gawara nke m makwara na anyị niile ọ dịghị onye ọ bụla nke na-agaghị aga n'ụzọ nna ya ha gara anyị abịaghị n'ụwa otu ugbo onye ọ bụla bịara onwe ya n'ụzọ Chineke si chọọ ya n'ihi nke ahụ anyị agaghị alakwa n'ụzọ nke ọzọ a n'otu ugbo ma ihe m chọrọ ka ị mara bụ ihe ọ bụla nke ị na-eme marakwa na otu ụbọchị a ga-achọ gị aga ahụ gị a ga-achọ m aga ahụ m ya mere echela na ụwa a bụ ebe ihe niile kwụsịrị gịnị kpatara isiokwu a ana m ahụ ụmụ okorobịa anyị n'ụbọchị ndị a ha pụrụ ịbụ ndị a mụrụ atọ anọ ise isii n'otu ezinụlọ ma ngwa ngwa nna nke nwe ezinụlọ gawara ihe niile aghịghasịa nke bụ onye kpọrọ onwe ya onye ọpara abụrụ onye ga-ebu agha megide ezinụlọ ahụ ma ọ bụghị ya nke na-esoje ya ma ọ bụghị ya nke na-esoje ya ọ bụ gịnị na-eme anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole anyị ọ pụghị ichere onwe anyị uche gị onye igbo ibe m kedu otu nwatakịrị nwa nwaanyị buru n'afọ ya ọnwa itoolu mụọ ya chie ya ara ga-esi bụrụ onye ga-ebilite imegide nne ya n'ihi na nna ya nwụrụ onye ga-asị nne ya ugbu a ọ bụ mmụọ na-atụ ihe ga-eme n'ezinụlọ a ịgbaruo olu m ma emenyụọ gị anya a sị m gị ugbu a na ọbụmnwa ga-atụ ihe ga-eme ọ gaghị ekwe ka ụmụnne ya bịa nso ọ gaghị ekwe ka nwaanyị ṅụrụ mmiri tọgbọ iko ọ bụrụrị na ọ dị ihe nwaanyị na di ya kụtara ma ọ bụ na ọ dị ebe ha mara mkpụrụ osisi nwaanyị gaa ịghọrọ otu mkpụrụ osisi ebe ahụ asị ya n'ezie ịmụ ụkwụ ebe ahụ mmechaa gị ihe taa Gaa bụọ ụbọchị pụtara n'ụwa ọnụ o kwesịrị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị kpatara ụjọ adịghịkwa anyị n'ime nga nwatakịrị ga-elegide nne ya anya sị ya na di ya anwụọna ugbu a na ọ bụ ya nwa bụ onye na-achị ezinụlọ ihe ọ bụla ya tụrụ na ọ bụ ihe ga-eme otu n'ime ụmụaka ndị a pụrụ ibili chụsasị ụmụnne ya niile ọ gaghị ekwe ka onye ọbụla rute nso ọ dị ihe ọbụla bụ ihe nwoke hapụrụ ha chịkọta ya ihe na-ewute m karịsịa bụ na ndị a a na-enweta n'ụdị akparamagwa bụ ndị na-anaghị ajụ nne ha ma ọ bụ nna ha imere otu ole mgbe ndị a dị ndụ ụfọdụ n'ime ha bụ ndị ọ na-abụ ihe ọ bụla ọ sọrọ gị tinye n'isi ha ha laa ya n'iyi ọ bụ gịnị na-akpata ụdị agwa a n'ime ụmụaka anyị achụrụ onye ukwu achụpụ achụrụ onye nta achụpụ ụfọdụ n'ime ha na-emegide ihe merụọ ihe na ọ bụrụ ore na ọ dị ụzọ esi tụkọta ego a ga-eji wee mee olili ụmụaka ndị a pụrụ iwere ego ahụ gbarisie mee ihe nke masịrị ha ọ bụ ya ka m ji na-ajụ ajụjụ a n'ụbọchị taa anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole onye okenye ọ bụla pụtara ịbịa idozi ihe n'ezinụlọ ahụ aghọọla onye iro ha ebe ahụ ka a ga-anọ gwa onye okenye dị otu a otu ọ dịrị ya n'ụwa ọ bụ gịnị na-eme n'ala anyị n'ụbọchị ndị a ọ bụ gịnị na-eme n'ebe dị iche iche nke anyị nwetara onwe anyị gịnị na-eme n'ezinụlọ anyị o ruela mgbe anyị kwesịrị ịmata na ọ bụrụ na onye na-anwụ anwụ na-enwe ike mata mgbe ọ na-anwụ ọ pụrụ isi ezinụlọ ya ọ pụrụ isi ọkpara ya lekwa ezinụlọ m enyefere m gị ha n'aka ekwela ka nramahụ bata n'ezinụlọ a ahụọna m ndị na-eme otu ahụ n'ịma atụ n'ezie ọ dị otu nwoke mgbe gara aga sị na ọkpara ya ga-ahụ ozu ya anya ịma na nwoke a nọ na-eche ka ọkpara ya nke abụọ alọta n'ihe niile nke na-emenụ ya sị naanị mgbe nwatakịrị a lọtara nke ahụ ọkpara ya <clears throat> nke ahụ ọkpara ya nke abụọ lọtara gịnị ka o mere nwoke were ọkpara ya nke abụọ sutu ya ọnụ si ya lekwa ezinụlọ m lekọta ya ịhụ na ọpara nne gị ekwela ka ọ mara ihe a na-eme gbasara m ọ bụ ezi agwa ka onye ahụ na-akpa onye ahụ ọ na-eleta nna ya mgbe ọ dị ndụ ọ na-eleta nna ya mgbe ọ dị ndụ ihe gbasara nna ya ọ na-emetụ ya n'obi n'ihi na ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ pụrụ ileta nne ya ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ ga-etinye nne ya n'ọnọdụ anya mmiri ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị eme ka nne ya bụrụ onye ga-anọ na ntaramahụhụ nwaanyị nke na-agba mkpe di ya onye di ya hapụworo ọ bụrụ na ọ hụrụ nna ya n'anya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị akpa oke si nne ya abịala ebe a ewe ihe ọ bụla ma ihe a bụ ihe nwaanyị na di ya dọlịtara biko tilata na ụmụ ntolobịa ebe anyị chere na ọ bụ ụzọ ụzọ adịghị ya chetakwa na otu ụbọchị gị onwe gị ga-agawa ị ga-ahapụkwa nwaanyị ị ga-ahapụ ụmụ matakwa na ebe a ndị a na-agachebe ebe onye ọbụla ga-aga ọ dịghị onye ọnwụ sọ ya mere ka anyị chebara onwe anyị uche kama ịdosasị ezinụlọ mgbe nwoke nwe ezinụlọ na-adịghị ya ihe anyị kwesịrị ime bụ ịchịkọta ezinụlọ anyị kpakọọ ụmụnne anyị ọnụ anyị abụrụ ndị ga na-ekwu otu na-eme otu ngọzi chineke gị rute anyị ahụ karịa n'ụzọ dị otu a ọ bụrụ na ọ dị ndị okenye nọ gburugburu ndị a ga-abụkwa ndị ga na-agọzi ezinụlọ ahụ n'ihi na ha achọpụtala na udo ahụ nke nna nwe ezinụlọ ji bido ya bụkwa nke dị n'ezinụlọ ahụ ya mere telata rụlata gị onye ndụ dị otu a dị n'ime a na-ama echi ama ọ dịkwa na onye maara ụbọchị chi ga-eji ya ihe tụkwara onye ọzọ ọ bụ ihe a ga-eji wee tụọrọ gị ịlasasị ezinụlọ nna gị n'ihi na ọ dịghị ya ịgawakwa lasasị ezinụlọ nke gị biko ka anyị kpachapụ anya ka anyị ghara ịbụ ndị ga-anọgide na-amaghị izu ruo mgbe o ruru bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awr at yahoo dọtcom

ka inwe okwukwe chere Chineke ree mgbe ọ chineke n'ihe

anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma na onwe ya amaara m na chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nọrọ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ tụlee ihe yiri ihe ndị a eleghị ihe chineke mere ka anyị mara eleghị ihe chineke kpọrọ ihe ndị a na ihe yiri ihe ndị a ebube kpughere anyị ihe ndị a ka anyị mara ihe ọ bụ chineke dị omimi mee ka anyị mara ọbụnarị ihe yiri ihe ndị a mee ka mmụọ nsọ gị meghepụ anya anyị abụọ meghepụ ntị anyị abụọ ka anyị tụgharịa uche n'ime okwu gị ka ọ na-apụta ugbu a anyị maara na ị ga-eme n'ihi na anyị arịọwo gị n'aha nwa gị bụ jizọs kraịst emen ihe yiri ihe ndị a anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị galeshia isi ise amaokwu nke iri itoolu na iri abụọ na ndị galeshia isi ise amaokwu nke iri na itoolu na iri abụọ na otu ihe ndị a na ihe yiri ihe ndị a ma ọlụ niile nke anụ arụ pụtara ihe nke dịka ndị a ịkwa iko adịghị ọcha agụ ịkwa iko ikpere arụsị ịgwọ nsị ịbụ iro esemokwu ekwuru ọnụma ịkpa iche iche nkewa na iro otu ịkpọ asị ịṅụbiga mmanya oke ite egwu na ihe yiri ihe ndị a dịka m buru ụzọ gwa unu n'oge gara aga na ndị na-eme dị otu a agaghị eketa alaeze chineke gịnị bụ ihe yiri ihe ndị a anyị anụ na ihe akwụkwọ nsọ kpọchiri anyị na ọ bụ mmụọ ihe nke anụ arụ anyị mara ha niile ihe nke anụ arụ ọtụtụ ndị ime anyị anaghị eje ije ọbụnarị ndị na-ele anya ọbịa bụ kraịst anyị na eji ije na-amaghị ihe nke bụ ihe nke anụ arụ akwụkwọ nsọ na-emepe emepe anya anyị abụọ taa ka anyị matakwa mgbe anyị na eji ije na anụ arụ mgbe anyị na-eme ihe ndị a na anyị na eji ije na arụ arụ mgbe anyị na-ekpere arụsị anyị na eji ije n'anụ arụ mgbe anyị na akpụ iko anyị na-ege ije na anụ arụ a mgbe anyị na-anọ na-agwọ nsi na-ebu iro n'obi na-enwe esemokwu ekwere eju ebe niile ọnụ na-enweghị ịkpa aka ikpe iche iche ọ ọbụnarị n'ime ụlọ nzukọ nkewa ebe niile a ndị a bụ ibi ndụ na anụ arụ ịkpa asị ịṅụbiga mmanya ókè ọtụtụ n'ime anyị taa mmụọ nsọ adịkwaghị ha n'ime mgbe bụla ị hụrụ ha mmụọ nke na-achị ha bụ mmụọ mmụọ oke oke ịṅụ mmanya ọ gwụla ihe na-achị ọtụtụ n'ime anyị ite egwu na ihe yiri ihe ndị a nke m buru ụzọ ndị na-eme ihe ndị agaghị eketa alaeze chineke ọsọ gị na-agba ọ bụ ọsọ ịgbacha ya ka ị ike keta alaeze chineke nwanne m nwoke nwanne m nwaanyị akwụkwọ ọsọ na-emepe anya anyị taa ka anyị mara ihe ndị anyị na-eme mbụ anyị na-eme anya mana anyị na-adị ije n'anụ arụ mgbe anyị anaghị aga ije na amamihe dịka akwụkwọ ndị kọlọs isi a na nke ise kwuru ya ọ bụkwa ihe yiri ihe ndị a ị pụrụ ịbụ onye anaghị akpa ike naghị aṅụ mmanya Ịpụrụ pụrụ ikwu ịbụ onye na-anaghị ese okwu Ịpụrụ ịbụ onye na-anaghị ete egwu ịpụrụ ịbụ onye na-anaghị eme ka mmadụ na ibe ya kpaa iche ịpụrụ ebụ onye na-anọghị na nkewa ma ọ bụ iru otu n'ụlọ nzukọ ee kama ị naghị aga ije na amamihe ọ ihe yiri ihe ndị a mgbe anyị anaghị ebi ndụ na mmụọ nsọ ọ bụ ihe yiri ihe ndị a mgbe anyị na-enweghị ịhụnanya ọ bụdị ihe yiri ihe ndị a ee ị pụrụ ịbụ onye nọ n'ụlọ nzukọ chineke ee onye che na ị na-emeta ya kama ịhụnanya adịghị na nye nwanne gị nwoke ịhụnanya adịghị nye nwanne gị nwaanyị abịa n'ụlọ nzukọ ịkpọasị ajụọ njọ n'ụlọ nzukọ onye ya na ibe ya nọ n'otu ụlọ nzukọ na-akpụ isi n'ala nye chineke esemokwu eji ebe niile ọbụna di na nwunye nke nọ n'otu ụlọ na-agakwa akpụ isi ala nye chineke esemokwu eji ebe niile mgbe ahụ ị ga-eche na ị na-ebi ndụ otu na-atọ chineke ụtọ ọ sị akwụkwọ nsọ sị ka m chetara gị na ị na-ebi ndụ mgbe dị otu a na ọ bụkwa ihe yiri ihe ndị a mgbe anyị na-anaghị eje ije n'ihe anyị nọ n'ụwa anyị kwesịrị ịbụ ihe nye ụwa mgbe anyị na-anaghị ije n'ihe eziokwu ọ bụdị ihe yiri ihe ndị a mgbe anyị na-anaghị ebi ndụ dị ka okwu chineke si chọọ mgbe anyị na-anaghị agbaso nzọụkwụ jizọs ha niile bụdị ihe yiri ihe ndị a ị pụrụ isi ee na amara erutere gị aka na ị gaghị aṅụli mmanya amara erutela gị aka ị gaghị akwali iko amara erutela gị aka ị naghị ese okwu amara erutela gị aka ị naghị agwọ nsị kama n'ime ndụ gị niile ị naghị eso nzọmụkwụ jizọs ọ bụdị ihe yiri ihe ndị a onye na-eme ihe yiri ihe ndị a eziokwu ị gaghị eketa alaeze chineke dịka akwụkwọ nsọ mere ka anyị mara nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-arịọ chineke ka onye na anyị aka ịgbanarị ọnụ niile nke anụ arụ rịọ chineke ka o nyere gị aka n'ihi na mmụọ anyị dị ike kama anụ arụ anyị adịghị ike ka arịọ chineke gụnyere anyị aka ịgbanarị ọrụ niile nke anụ arụ ndị a na ihe ndị yiri ya ọ bụrụ na ị gụọ akwụkwọ ndị roma isi iri atọ na amaokwu nke iri na atọ ebe ahụ na-asị otu a ka anyị na-ejegharị dịka o kwesịrị anyị dịka n'ehihie ọ bụghị n'ite egwu ma ọ bụ na ịṅụbiga mmanya oke ọ bụghị na ịkwa iko na agụụ nke ịkwa iko ọ bụghị na esemokwu ma ọ bụkwa na ekworo kama ka anyị yikwasị onwe anyị jizọs kraịst unu ebukwala ụzọ na-echere arụ unu n'ime ihe ọjọọ na-agụ ya nke a pụtara na arụ anyị dịka mmadụ adịghị ike n'ime ihe ọjọọ na-agụ arụ anyị mgbe ọbụla ihe anyị ga-eji meri ya bụ yikwasị onwe anyị jizọs kraịst mgbe anyị yikwasịrị onwe anyị jizọs kraịst ọ ga-enye anyị amara imeri agụụ nke ime ihe ọjọọ niile n'ụzọ ọbụla o si na-abịa n'otu ọ ọbụla o si na-agụ anyị n'aka onye ọbụla ọ na-esi abịa anyị yiri jizọs dịka uwe anyị ga-ahụ na anyị ga-ebi ndụ anyị agaghị ebi ndụ na anụ arụ ịgba ọsọ okwukwe a adịrị anyị mfe ịgba ọsọ okwukwe a adịrị anyị ụtọ anyị enwe ọṅụ ịza ndị nke kraịst n'ezie mgbe anyị na-eme nke a amana chineke ga-abara anyị ụba n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen emebiwo onwe mmehie nke dị n'ime ndụ gị gị na-eche n'ime onwe gị na mmehie a bụ ihe na-enweghị ike ịhafụ ka m gwa gị onye ọma na-ege ntị mmehie sitere n'aka ekwe bịa onye kwere na chineke agaghị ezu ori onye kwere na chineke agaghị akwa iko onye kwere na chineke agaghị atụ asị ihere ga-adị n'ime ndụ onye kwere na chineke ma mmehie na-abịa chekwuta na mmehie nọ rụọ onwe ya ihe ọjọọ niile dị n'ime ụwa gị nwa chineke etila aka ma anya ma ahụ gị n'ime ya ka anyị nwee ike ito chineke ka anyị nwee ike ife chineke ofufe nduru ya mee ya taa mara ma ngọzi nke chineke ma ọ ga-adakwasa gị ma na ezinụlọ gị mee ihe ọma wepụ aka na ịtụ asị wepụ aka na ịkwa iko wepụ aka n'ihe ọjọọ ọbụla nke ị na-eme ị na-ezu ori wepụ aka n'ime ya ị na-akpọkọta nwanne na nwanne gị tụkata isi ha na-abụ na-eso chọọ chọọ chọọ ma ọ gbasara gị ma ọ gbasara gị wepụ aka n'ihe na-ịma gị akwụkwọ nsọ sịrị ka mụ na gị nwee izu ka agwọ ka anyị wee dịrị nwayọọ dịka nnụnụ na-efe efe enyi ọma m na-ege ntị ekpere anyị ga-ekpe n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị mmụọ nke nhọrọ mmụọ nke nhọrọ ihe ọma n'ime Kraịst ka anyị nwee ịhụnanya ka anyị nwee ogologo ntachi obi ka anyị nwee ma mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya ọṅụ udo ogologo ntachi obi obiọma ịdị mma ikwesị ntụkwasị obi ịgụrụ akwụkwọ nsọ a ọ si ịdị nwayọọ imerụ ihe n'oke ọ dịghị iwu na-emegide ihe niile dị otu a onye ọma na-ege ntị mee ihe ga-enye Chineke obiọma ịhụnanya udo ọṅụ ihe ndị a na-enye Chineke obiọma n'ime ezinụlọ anyị mee ya ka Chineke dozie okwu ya n'ime ndụ gị anyị ekelela onye mgbasa ozi queen grace okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka ịhụnanya chineke udo chineke ogologo ntachi obi ya ka ọ chịa n'ime ndụ gị yara n'ime ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at com at dtcom maọbụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 ka Chineke dozie okwu ya chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gwo